aha ndị best abịago onye egwu okpuru ọra kwuba okwu na ndị bụ ntị na anụ olu gị okpuru ọra na ndị nwere ntị na anụ olu gị ote nwa ndị Igbo ji agbao nwa chi ji akwalụ ozi. nwa na-emeri ife onye ọma na ndị ekele okpuru ọra na-enyere Igbo aka ka igbo bịali na ụgbọ ọka na nkanu isti n'enugwu steeti ka isi jee okpuru ọra okpuru ọra na-eme mmadụ chọọ enyemaka ọpụta na ọgbọkwuokwuo ndị mmadụ etinye aka ife nyere gọọmenti gọọmenti okwukwu ka obele nwa na-ekwuo na ndị besti lechaa ya na o weta onye osisi ka nkwụ ọchịlụ ọzụwọ ahịa ka ndị igbo na-alụ okpuru ọrụ oke osisi ụmụ nnụnụ n'ebe n'elu ya fana akpala ndị o mebere eme okpuru ọra ọma alị obi abụrụ dike okpuru ọra ndị Igbo egbe eji ọgụ bịalị ọlụ ọla nwa Chukwu jakwalụ ngwọlụ dike na-agbalị izu bịalị okpuru bụ ofu onye na-eme oribo cheta nwanne ya o n'ife na-esiri ike ọ chọba ka ife ga-esi dị mma obere nwejiga na-afụ ebe nwanne na-ata afụfụ chukwu gọziere m okpuru ụra ụtandi besti na-ekwu ọnụrụ ube nwanne agba n'ọsọ okpuru ọra kwube eziokwu ụfọdụ na-akọ ya ọnụ okwube eziokwu ụfọdụ na-amụ ya amụ mana o nwere ndị furu eziokwu n'anya okwuru ụra ndị Igbo daalụ Igbo n'eziokwu okwuru ụra ndị Igbo daalụ uru eziokwu gaba okwuru ụra kwuba okwu na ndị bụ ntị na-anụ onye mgbasa ozi okwuru ụra kwuba okwu na ndị nwere ntị na-anụ olu gị onye mgbasa ozi ose nwa ndị Igbo ji agbao nwa chi ji akwalụ ngwa onye mgbasa ozi nwa na-emeri Igbo ife onye amada ndị besti ekele okwuru ọra ndị Igbo ji aba okpuru ọra ka na-emere igbo ife onye ka m na-akpọ okpuru ọra ka na-emere igbo ife nwa na-enyere igbo aka okpuru ọra ka na-egegege okpuru ọra ka m na-akpọ okpuru ọra ka na-emere igbo ife anya ka ndị igbo bịa rie okpuru ọra ka na-emere igbo ife ezi nwa m hụrụ n'uwe ọla ụgbọka Enugu steeti dị ọma alị obi abụrụ dike Obiali ọ lụọla mmachukwu jakwalụ ngwọlụ dike na-agbalị izu o